daalụkwanụ ndị ọma na-ege ntị ekene m onye ọbụla kene m nwoke kene nwaanyị biko ife onyonyo unu ga-awa ọchịkịta ajọs m si ka unu welu anya unu wee fụ ka unu fụ ihe ndị igbo ndị mkpọrọ onwe ha ndị ọha na eze ndị igbo ndị nne reprezenti igbo ka ọ chọ n'ala igbo ka unu fụ ka ha ji wee na-ezuzuyarị maka ihe ego maka ihe ife ego jọsụ ego ole na-egenụ ntị ihe abụlọ unu nwee ike iche na ya politiks nke abụlọ maka politiks ama m yes everybody nwere right ịsọpọtụ onye ọbụla o kwesịrị ọ chọrọ ịsọpọtụ mana nke onye kpọrọ onwe ọha na eze ndị Igbo eze ndị Igbo n'Ogun steeti ịpụta jiri maka ego wee kparịa ndị Igbo niile maka ihi ego nke a dị unacceptable emea na-asị na a na-akparị anyị onweghị ndị na-akwanyere anyị ugwu onwenugo onye na representị any yoruba person in a culture traditional way or anyhow nga-apụta today jiri maka onye igbo wee zuzuo ihe a onye achị na ya bụ eze ndị igbo n'ogun steeti na-ezuzu maka ego onwenugo onye nwe ugwu unu nga-apụta kịta jiri maka onye igbo wee zuzuo ihe anụ a this are the reason mkpata na onweghị onye ọbụla nne nne nye nna akwailu ndị igbo respect maka na ndị igbo akwailu ọlụ onwe ha ugwu ndị igbo enweghị respect today abụlọ maka from igbo youth kama nọ ndị ahụ kpọrọ onwe ha ọha na eze ndị igbo ndị nze na ọzọ ndị ahụ si na ha bụ eze ndị igbo n'ebe niile ka m ghara ikwubu ọtụtụ okwu wọchị ife onyonyo a ka unu fụ ifu ka onye igbo ji wee welu maka ego wee wụọ ndị igbo niile n'ala ataghọm ya ụta nọ maka ego ka Peter Obi ji na-ezuzu maka ego ka ndị Igbo ji rapụ dia freedom na na achụgharị nta ihe na-enweghị isi onye nke akịta ebidogo nke wọchị anụ ka ọ yara ịbụ na m na-ekwu okwu eti niile asị na onwelọ ndị na-enyere ndị Igbo respect mana anyị nwa na kọs ya na-ene anya coming is on 18. That you will be happy if Asiwaju Bola Ahmed Tinubu. I even send some delegates because you know that he's it's always busy for now. That we want to send a delegate for, for all your people in Southeast to understand now that Asiwaju is father of the uh, my brother, I don't like to post. Okay, okay, okay. okay, but yeah, I use, I, I remove my leg, I stand on the ground. I want him to get my leg for ground. Let me move it. Yeah. Where? You can see. Yes. Let me. That is Ezendigo. Ezendigo. Ubulu. Ogun State. State. Or you call it Bible. Ogun State. Yes. Near the Yoruba, Bible to the State. I, I stand here. Yes. I beg, move closer to our So, see. What I'm saying is, I'm here in Yoruba land. I made my living here. Wow. There's no way I can go against where I'm feeding my family, plus myself. I remove my shoe. Look at my shoe for ground. Asiwaju is the person we are supporting. 100% supporting. Look at my brother there. He's SA to the state governor. Please, it's not his face. All of us are working. He's a, he's a comrade also. Yes. SA to the state governor on Ekmi on, on ethnic affairs. Yeah. Your name, Honorable Monday Chukwuyi, Monday. Special Assistant to the State Governor. Thank you. Ethnic affairs. Yeah. So what if you see Asiwaju? Make una bring me this shape. Oh, confirm. I want to, oh, no, I, I want I want to know. Yeah. I know the post So I will be happy. We are having our New Year New Year festival.